nzukọ nke emere tata ah, ọ dị m ka ọ ka nke ndị ọzọ a na-emebu mbụ maka na etu ọnọdụ ndị Igbo dọrọ abụ na akịrịka ekwuo n'ihe kwuru agụrụ n'oyibo mana ndị na-enene anyị bụ ndị na-ada kpụkọtara anyị ihe ọnọdụ ndị Igbo ọnọdụ ndị Igbo na-ewe ndị Igbo ewe ndị isi aba bụ ndị bịara ife a nzukọ a bụ nzukọ ime obi ọha na eze ọfa bụ ekwucha ọgwụ n'ọha na eze fa kwuru na ọnọdụ anyị nọ na-ewute afa ọnọdụ eji wee nwee nsogbu n'Abia steeti nghọtafie wee dịrị ụmụaka anyị na ndị amị na owutalụfari nne na mkpọbata ndị amị batara na be anyị kịta ime ife mere na o aka and na e, ife afa chi ka fa wee zụọ ndị ọrụ fa wepụtazia na fa na ụmụaka anyị inwebe nsogbu na akara emie kịta etu ọnọdụ si wee dị kịta na ụmụaka anyị na ifefa na-eme bụ maka ọnọdụ ndị Igbo nọ ka o si ewefa mana iwe na-ewe nwatakịrị na nke na-enwe okenye a na-egosi enu iche dị iche iche okenye nwere ike na-atamụ ntamụ na-ata akịkịrị eze ife ọ ga-erube adịrị ya n'uche mana nwata ga-eji aka jiri okwute jiri ife ọbụla n'ụba ọgụ egbobezie ya egbo anyị na-asị ụmụmụaka anyị unu ewezina ụdị iwe ọkụ a anyị enweghị ya mbụ jee ya anyị achọrọ ka agharị onye ọzọ nwere onye ọbụla ọbara ya wụfuru n'ife a ọ na-adịrị ewute anyị bụ nna anyị na-asị ọzọ emezina chineke nata mkpụrụ obi ndị niile na n'efu ebe si na pụta ife dị etu emezina ọzọ na be anyị anyị na-ekene gọvanọ abịa ka o si wee gbaa mbọ wee fụ na apịnyere ọkụ anyị ozugbo okunite kene ndị gọvanọ niile ndị na-ejere anyị haus na nashọnal asembli na ndị otu manwụ na afa na alụ n'ọha na eze etu onye ọbụla si wee gbaa mbọ wee fụ n'ife a na-emenụ na ya n'ike ka ekunye mmiri n'obi anyị na-ekene ndị na-achị n'ugwu awụsa ebe niile fa na-achị maka ndị be anyị nọ n'ebe afọ a na-ebiere ka ọ kwụrụ maka ife a na-eme na-ekenekwu ndị gọvanọ anyị na ndị na-achị ebe a na-ebiere ndị bibe anyị ka ọ kwụrụ ka ife a ghara imezina ka iwe kunie ọtọ ka onye be nsogbu anyị kwuru na ife niile ndị ọdịda anyanwụ naijiria na-ekwu maka etu a ga-esi chi naijiria na anyị kwadoro ya ya bụ ife ndị oyibo na-akpọ restructuring anyị kwuru na eze ga-eme summit na enugu stadium n'oge na-ama ete aka ka ndị igbo niile bịa gosi etu fasi wee donye ukwu n'ife a bụ restructuring anyị kwukwa tinyegasịrị aka n'ife dị iche iche etu esi eh, achị ọha na eze. wee pụ na ndị na achọ ime okorobịa na ndị na achọ ụmụ nwanyị ndị nọ na sọspenshọn oge tere aka farituzie n'ọkwa na ga-arọgharị ka arọta ndị ọzọ ga-anọ n'anya bụ nashọnal executive ife ndị a ka anyị ji okwu na-asịzi ka nkene unu ka unu si wee nwere anyị ndidi n'ọdụ anyị kwuchi ife a unu mee ka ọ bụrụ ife a ga-egosi ndị be anyị fa wee nụ ife anyị kwuru na-ayọ ndị be anyị ebe onye ọbụla nọ na ife nwoke ga-eme dị ya n'uche onye iwe were ogbuo mma ka aki ara ọ bụ na ọ nwere egwu chukwu ma na ọ nwere onye na-asị awere nwa ya anyị na-asị onye ọbụla ekwekwana ka iwe mee ka ime ife na-etosiri ime onye ọbụla nwere ndidi tinye n'obi onye ọbụla kpere ekpere yọba chukwu ka o mee ka ọgba aghara ghara ịdịsị na be anyị ọzọ nke a mere nwa obere mbọsi gara n'azụ ọzọ emezina Dá-lo no sonoro.